na ife ahụ ife na-eme na saidi ọzọ bụrụ boys saidi nke efi ahụhụ ndị bịa gbarịsị moto moto na-aga aga bịa gbarịsị ya ha ntu anyị na-ene anya ife anyị na-ene anya saidi nke efi ụzọ moto niile ya fọrọ kịta moto a gbara by 10 ụnyaahụ 10 o'clock abalị ụnyaahụ ịfụrụ ya kama nke ọka abalị ụnyaahụ ka ha bịara na-agba gbarịsichaa gbarịsichaa moto ndị mmadụ amahọ ndị ọrụ ya moto niile ya fụrụ ndụ ese kịta moto agbarịsiri agbarịsi n'abalị ụnyaahụ amahọ ndị bịa agbadị egbe ama ndị bịa agbadị egbe na ọzọ boys ọzọ ụbụrụ ịghọtago na saịdị nke efi ịgata ọzọ ụbụrụ boys ị na-eru nke efi ebe a ka ha bidoro wee gbara moto niile ya fụrụ moto niile fụrụ nna ebido kịta ya afụ ya moto niile ụrụ fụrụ nna ebido kịta ahụ ife agbara agba ife agbarịtiri anaghọ ndị ọhịa ego anaghị ọhịa ego n'ọjọọ tụkwasị ntụ amụ isi gbarịsịa gba isi agbaisịa moto egbe moto na-enwu moto niile ọrụ kwụsịrị etu a moto niile ọrụ kwụsịrị ebe ahụ moto agbari n'ọzọ ụbụrụ na-enye ya ka ụnụ fụ moto niile ọrụ fụrụ nna esesa ụnụ ife agbara ọhịa ka ụnụ kwụsịrị agbara ebe a mesia é moto niile né? na ala n'anya ka ụnụ fụ ya ụnụ fụrụ ya moto niile ahụ moto a gbara agbalịsịara moto niile na ya n'anya ka ụnụ fụ ya agbalịsịchara ya moto niile na ka ụnụ fụrụ agbara ya n'anya ka ụnụ fụsịa ha ụnyaahụ nke a n'abalị ebe ten o'clock ka ebido gbaba egbe a unu fụ egbe agbara mesia ha unu fụ egbe ụfọdụ niile fọsara abụghị ị na-enye anya ọ na-afọsara ya daalụ na ụmụnne m na-agazienụ